changes. Since I was born, now I am old. I have never seen the last changes. Brother, have you seen it? No, no, no, no, since I was born. I have never seen the laws changes since I was born. Now I am old. I have never seen the laws changes. Brother, have you seen? No, no, no, no, since I was I have never seen the Lord's changes since I was born. Now I am getting old. I have never seen the Lord's changes. Brother, have you seen it? No, no, no, no, since I was born. I have never seen the Lord's changes. ụmụ ibe ndị ndozi ọdịnala Igbo ndị nsọ ala Igbo ana m ekene ụnụ ọnwa nnụnụ nwoke nọ nso na-ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke taata anyị nwabụ ndị ndozi ọdịnala Igbo bụ ndị nsọ ala Igbo ndị bịaranụ wee sị na Igbo ga-apụkwa ndụ ọzọ ndị bịaranụ si na Igbo ga-adịkwa ka ọ dị na mbụ ọ bụrụ na ịma ihe a na-akpọ sayensị and teknọlọji ị ga-ama na ihe ha wetara bụ ihe mebiri emebi moto ị na-afụ afụ bụ condemn iron moto dati moto ị na bentley bụ condemn iron condemn pan condemn iron injin moto bụ condemn iron condemn iron fuel ị na-afụ bụ petrolu condemn crude oil crude oil that is what you see as a fuel so after life you are looking for after after life is here within you you gotago ị na-achọ afterlife moto ahụ ị na-afụ is life because na ọ nwụrụ anwụ ọnwụ that is the material nwụrụ anwụ dead material onye ka e wekiri up tinye into moto if you don't know what is after afterlife ana m agwa gị what is after life now common sense is not common telefon ị na-afụ telefon iji n'aka is after life because all the life kọmara gị nọ life a gị let me go life ị na-aga that means something that is present but ihe niile eji were telefon a from a to z condemn material is as simple as abcd ịghọtago so ihe anyị na-ebute ebe a bụ uche ka anyị na-ebunye unu hie ebe uche ka anyị na-ebunye anyị anaghị akọ akọtu ọ kwefuru ihe anyị na-eme taa ihe a bụ ihe a gbara n'ama gbuo n'amụma na ka ndị igbo si ịma ihe mere ihe ọjọọ dị wee dị n'ala igbo aga m eru mana ebe anyị na-eje wụ na midia midia ihe midia na-eme afrịka na ihe intenshọn ha ji eme ya kịta tupu anyị agagodi n'iru anyị ga-ekene godo eke na ori na afọ na nkwọ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede anyị si na udo ga-adịrị ndị chọrọ udo na-egbebere ugo bere nke ibe ya ebe na nkụkwa ya ka ọ dịrị nwoke mma dịkwara nwaanyị mma ogbenye biri ọgaranya biri nwoke biri nwaanyị biri enu biri ana biri nke onye na-eme ya rie ndị Igbo si na anaghị amụ aka ekpe na nka anaghị eme ya eme ị na-akọ ugbo ị na-akọ ugbo ka ị wee rie nri ọkwa eziokwu mm. kedu ihe ị na-eme ị na-ewere mkpụrụ osisi maọbụ ji maọbụ ọka maọbụ ube wee tinye ya n'ime anị opupụte nri i wee rie ọkwa eziokwu mm-hmm. nsogbu adị ihe m ji wee kwuo okwu ọrụ ugbo anụnwa bụ na Igbo na-arụ ọrụ ugbo anambra na imo ụmụnne unu m ekele n'udo dịrị ụnụ dịkwara m sọsọ ihe nwere n'ala igbo bụ anambra na imo anambra na imo bụ igbo and obiafara anambra bụ obiafara imo bụ igbo nyanwa iji e wee nwee ama igbo na imo nwee obiafara na anambra anambra na imo ihe na-agwa na ihe bụ astrọlọji ọ bụrụ okwu ụmụazị ọ bụrụ about maka freedom or no freedom ihe ahụ freedom of the mind ka a na-ekwu maka ya natural way of life the cycle of the movement celestial movement so anambra na imo ọ bụ ụmụnne maka ndị na-achọ steeti creation ịkọtago nke ahụ politikal tọk ọ bụrụ ihe anyị bere ebe ahụ ụmụ ibe ka esi ekpere chi n'ụwa dị ezigbo mkpa ka esi ekpere chi dị ezigbo mkpa maka na ọ ka esi eme ya n'ụwa ka esi eme ya igwe. kedu ihe mere mgbe ahụ unu pere mpe unu na-anụ amadioha amadioha amadioha ọha of ọha sudden amadioha disappear gịnị mere ọyịa anyị bịara ebe ya eme enwere ihe anyị bịara ebe ọ bụrụ onye ọcha na-eme ụdị ihe anyị na-eme m maka efebe gị kachukwu Chukwu maka ndị ojii eburu gị kpọọ na ya dị ha na-efe kachukwu Chukwu <laughs> yes ihe niile ndị niile na-ekwu maka Igbo today mgbe anyị pụtara onweghị onye na-ekwu maka Igbo na Facebook everybody nọ na Biafra ka a na-akọ Biafra Biafra Biafra today na ndị mmadụ can proudly kwuo maka Igbo na Facebook openly and defend it. bifo anyị abịa here enweghị ndị na-ekwu maka ọdịnala Igbo today ndị mmadụ dịzi proud na-eme ọdịnala n'ala Igbo with happiness ịghọtago dị proud to say who they are and the freedom of worship we give them the best right but ha amaghị ịghọtago nke ọzọ dịkwa ka ibe bụrụ na ihe anyị na-ekwu ihe ọ bụla anyị na-agwa ụlọ ebe a nwanne ndị be anyị furu efu ihe anyị na-agwa ụlọ ebe a enwere ike sinsi a mụrụ gị enụbeghị ya bifọ sinsi a mụrụ gị enụbeghị na Imo bụ Igbo Anambara bụ Obiafara isi enụbeghị ya bifọ ịnụbeghị and ị gaghị asị asị esi asị enwunye anya ọ first time ị na-anụ ya bụ ihe a anambra na ma ọ bụ ụmụnne unu ma ekele n'udo dịrị gị dịkwara m ihe a na-ekwu is about extraction and purify to because material eji m mbido wee gwa unu na moto unu fụrụ a na-anya anya ọ raw material ka ọ bụ raw material bụ ihe nwụrụ anwụ dead something something that is dead but this car is moving egwu na-akpọ n'ime ya condition na eku ọkụ dị n'ime the moto we resurrect the dead material that is what you see as plane telephone television nwanne this is intellect ọ bụrụ about sense there is senses and there is intellect that's why weta kọmputa o nwere ebe a na-ede intel a na-ede intel na the kọmputa intel intel ahụ nwere ihe omena mean eji ede intel ahụ so intel and senses they are not the same you play on senses you because this thing na-abụ intel is about development of the mind ị gaghị aghọtanwu ihe a na-ekwu oles ma your mind dey develop go up to standard ịghọtago ndị Igbo nwere ihe na-akpọ dibia ndị Igbo nwere ihe na-akpọ dibia ihe a ji wee nwekwe dibia is to prove about existence of Amadioha every culture nwere ihe o mana o bụrụ my own duty now to tell you gwa gị ihe other cultures na-akpọ ya or western world or, or whatever everybody nwere ya now ihe anyị ji wee nwee dibia now to prove to our people that na a dead matter material can be transformed into afterlife because nchere afterlife bụ mgbe ị nwụrụ anwụ or afterlife otu ihe dị ndụ <laughs> mgbe ahụ a mụrụ gị amụ ọgwụ ọnwụnwụ ka e mụrụ bikos every end is a beginning of a new one bikos mgbe spam pụtara gaa na ihe nwaanyị banye ọnwụọ obidokwe n'isi amụọ gị ịnwụọ ibidokwe n'isi ịghọtago so every end is a new beginning now ndị be anyị amara about ụwa ha mara mmadụ agaghị asịrị onwe ya asị ịghọtago anyị asịzi na asị anyị amara about life and the consequence of I am ha bad life anụnwa ọya na-eri m that is na-erigo Africa ka nri origo Africa completely ịghọtago and this na-erigo Africa into existence about life because you have to know nwanne there is no how ihe ọ sọkwara anyị kwuo today we can never get you out of your own mess is the mind inside you ihe niile anyị na-agwa gị is to structure the mind inside you to wake up only when the mind inside you wake up you begin to understand what we said. go mind na-eto eto otu esi akọ nri otu a ka ị e na-esi akọ uche ka m gwa gị for example m na-eji agwa ndị otu anyị don't follow any other thing that is why ndị ụka ji wee sị gị na Bible don't add don't remove ọ bụrụ na ha ama ha na ị nwere ike iremove ma add ma ihe ha ji wee kwuo ya mgbe ị na-aga skuul ị na-aga akwụkwọ ticha na-akụzi ihe ọ na-ede notu na klaasị ọnwụ na uche ga adịghị na ihe ahụ ticha na-ekwu eme testị ga-ada ka ga eme testị ị ga-ada 1 minute ụmụ ibe dịka anyị si wee na-ekwu na ọ bụ nkụzi ka anyị nọ ihe anyị na-eme bụ nkụzi ndị nsọ ala bụ ndị nkụzi ihe anyị bịara ka anyị kpọrọ ụnụ anyị ji tọọchị anyị ji tọọchị anyị ji projektọ tọọchị ka a na-agba n'ụwa bụ tọọchị ka a na-agba n'ụwa nwanne hapụkwa akụkọ tọọchị ka anya ahụ ịfụrụ ebe ahụ tọọchị ka ewedata bikọs ọ bụrụ na iwe ọcha dị projektọ ahụ na-agba n'ahụ aja ọkwọ nwere njin njin nọ ebe ahụ na-agba n'ahụ aja ọkwọ nwere tọọchị tọọchị ahụ iji n'aka e batrị batrị nọ n'ebe ahụ tọọchị ahụ na-agba so ndị nsọ ala bụ tọọchị ka anyị na-agba anyị na agbalị tọọchị ka ndị mmadụ na-afụ ụzọ so dịka anyị si wee na-ekwu ihe anyị bịara ebe a ime bụ only one thing bikos ndị mmadụ chekwa na otu a nwatakịrị dị ndị ihe ndị Igbo ji wee sị gị na anaghị amụ aka ekpe na nka bụ na uche mmadụ na-eto eto otu anụnwa anyị nọ kịta uche anyị etone ọkụchiene ọkụchigo enwe ihe ọbụla anyị chọrọ ime na ya anyị dịkwa were seed anyị were the seed of the sentence because nke ahụ iji ụkwụrụ a na ọkwụrụ na akarụ akarụ ọkwụrụ ahụ akarụgo yọtago so anyị were mkpụrụ ọkwụrụ ahụ anyị akụọ ya ọzọ opuo anyị adiretizie dị ọkwụrụ ọfụ ahụ ebe anyị chọrọ ihe niile ụnụ na-eme na we are just wasting your time na nwe nke eziokwu because m chere ihe aka anyị bịara that is not why we ihe ahụ ụnụ na-eme ọ bụrụ ihe anyị bịara ebe anyị ozi ọma anụmanụ anyị na-eziwu ndị uche ha gbagote egoro smọlụ ịghọtara dị na ewere ha wee na-arụ ọrụ anyị na-arụ awa ọrụ anyị bụ ka anyị kọọ mkpụrụ ọfụ mkpụrụ ọfụ ihe niile ị na-afụ na n'ụwa mgbe wọk ọkwụrụ karụrụ akarụ nna gwara nna agwọ na ihe unu chere ọkwụrụ karụrụ akarụ because the you, you focus on yourself and your selfishness because of five senses the society is the game society igbo society ka anyị na-ekwu maka ya ọ about one person or two persons the society of igbo o nwere names and representative you can never talk about Oji. no because oji nwere ihe nọ before ọjị and enwere ihe nọ after oji so you cannot single handed oji out and say oji no as ịgọ mmụọ because o nwere ihe nọ these things are scientific method ọwụ na anyị try ya na car moto it works anyị atry ya na refrigerator because science is intellect ọ bụrụ sense science is intellect ọbụrụ sense that's why africa with the whole money they never be able, had be able to develop something this strong the reason why eji etinye media na africa na ka m na-agwa unu ya jos na-agekwa ihe m na-ekwu until we get there the reason why eji etinye media na africa m na-agwa gị now this mind ị na-afụ maka ya o nwere ihe a na-akpọ intellect and senses na mind if your mind develop enough to be human mmadụ wee bụrụ mmadụ ọ bụrụ mmadụ then this ama ama ga-abịa ama bịa n'ime gị that is ascension ime ascend then you begin to reflect that the idea into the society that is why ndị Igbo ji wee create ye different different kind of society which most of you now ndị mmadụ sị na osu a ga-aba ya aba ndị because ndị awa atụrụ they have no common sense i quote, quote me right they no common sense because ọ bụrụ na everything about Igbo is about science and technology kedu ihe iji wee sing out one name of osu ọwụ na ọ bụghị nwa bekee chọrọ idestrọị gị bikos nwere uche nwa bekee knows mụnwa agaghị m ekwu ihe otu pụtara ebe a bikos why ọ dịghị ala ịghọtago ọwụ public something now ọwụ na nwa bekee tagetịrị arụsị mụnwa na onwe m adịrọ m ka ya abatụ ndị na-ekwu a na-ebute arụsị ma ọ debe arụsị that is not the game bikos ihe awụ akụkọ ụmụazị ihe awụ religious people ihe a na-ekwu okwu ya ebe a bụ mind transmutation is changing of something into something ihe anyị na-ekwu maka ya na-ekwu okwu maazị now asị gị na arụsị bụ evil okwu maazị ịghọtara because there is no evil apart from you okwu ndị okenye okwu ndị gbogoro agbagote there is no evil unless you are evil because if we justify kedu ihe iji wee rie oke kedu ihe iji wee rie ngwere kedu ihe iji wee rie ewu kedu ihe iji wee rie ọkụ that means if you kill other person to kill then you are evil as well so no so ihe a na-achọ ikwu maka ya bụ na they are telling you how things work now ngị nwa iwu mmadụ there are certain degree because ị nweghị limit of acquire knowledge ị nwere ike ime acquire there is no limit but based on numbers anyị nyere number we give numbers these numbers they are all symbols both nsibidi both latin alphabet from a to z bụ numbers ha niile wụ symbol now these symbols maka ndị na-etobeghị ndị na-edevelopbeghị a na-use this letter alphabet to code their spirit ka ha nwee ike ime elevate but one thing ndị Igbo ji wee nwee ihe a na-akpọ omeji na achara bụ na once ị bịa na classroom emesịa ihe ruo mbọsị exam ọwụ na ị gaghị aga gokwa datini or na naghị aga na class every day by day na-ede note because a na-enwe note a na-ede every day by day na class that is programming the spirit for the exam that will come so ọwụ na ị progucha m spirit mbọsị exam ahụ you chetebe that thing because all memory you are putting a memory inside the person so mbosi exam the person ga-edezi that eh, ihe ahụ ịkụziri eh, as exam ọ pass ya ya ọ masters based on that thing of study you got to go ome based on the same thing of study ome masters ọ bịa graduate eh. ọwụ na develop nation all those period eji eme datin thing enwetago akara aka the child and the child they go prove kwere akara aka ya from that place the country will begin to invest in that idea of the child now ihe m na-achọ ịgwa unu ụnụ afụrụ ka achara ka osuwe soro achara ifu ka osu soro achara chegidere achara o ntiri ọgụsi ụnụ ama na digrii aha na-agụwa achara ọ achara ka ọ bụ omenala na ọdịnala omeji na achara odi o dị bụ ịtụnye osisi na anị arụrụ eji arụjụ anyị ọ dị ọ dị den ome bụ that is ihe a ji na-ebupụta ome ji na achara bụ omenala na ọdịnala so nyanwa mere m ji agwa ndị be anyị the consequence because iweta dị nkwa aga aka ngosi gị ebe ị ga-ada people never si anything all of you wi fed away and you fade cha we will hear all of you wi join ndozi ọdịnala leta because anyị na-afụ ihe olu na-anaghị afụ nchọrọ ya ma tịkatịka ịmasị ya tịkatịka you go and join because nwere ebe you have no option nwere ebe na-eje ndị isi ojii nọ na amerịka ha like ihe ndị ọcha mana ha nọ ebe a na-arụ ọrụ nwa bekee na-akwụ ha ụgwọ ndị isi ojii juru eju n'Europe na-arụ ọrụ ha like ihe ndị ọcha mana ha nọ ebe a nwa bekee na-akwụ ha ụgwọ ịghọtago so ọ bụghị iwu bụ na ị ga-alaiki anyị ma anyị ga-alaiki gị because ọ bụrụ ihe anyị bịara we came for different message our message is pure our message is resurrection of the dead soul of the Igbo the great Igbo simple and the Amadioha remains the foundation of Igbo philosophy nothing more nothing else you got that? so now ọhụrụ na dịsi omeju nachara a na-ekwu okwu ya na ndị be anyị ga-abịa ị ga-esie ihe anyị na-ekwu ebe a once ị gara another place complicate ya with a different thing nwanne that ya agaghị program that your spirit agaghị enyere m na example of school mgbe ị na-aga school ọnwụ na ticha na-ekọpị note ịma ihe ji copy note that long long long board eju gịnị ka ọ na-edere datin na bọọdụ ka bọọdụ ju why kedu ihe ticha na-edere datin na bọọdụ ọ ya degide note degide note degide note bọọdụ eju why ichere maka gịnị no because ọ nwere efe nwanne ọ na ị note eme test ị ga-ada tinye ego bikos mgbe ị na-akọpị ya ka ị na-akọpị ya na your mind ka ị na-akọpị the note ka ị na-akọpị ya na your mind this is how mind work bicos ị mara about mind engineering you got so ihe anyị gawa ji gwagbagịsị gị na we have ndozi ọdịnala ndị nsọ ala igbo nwere everything about your mind the development is you our intention is to develop your mind not our mind because we already have and we are still developing but ọnwụ ngụnwa that's why don come here and tell us nonsense you got to go ọwụ about nka na ụzụ anyị maka esi arụ nka na ụzụ mara ihe ọwụ but nka na ụzụ is not your problem because nka na ụzụ bụrụ your problem Europeans and the Chinas agaghị enwe access to Africa otu asị wee enwe. iche na money bụ your problem money is not your problem because nna nna gị had no money and the eat belefu dey are healthy they still had no money so money abụrụ your problem money is good but money is not because you have to get to the certain level before you need your money now you need your money you need your knowledge first of all get knowledge then you have money you don put cap before the horse ị gaghị etinye a cap before the horse before the horse will not move an inch so ha oma ụma because they know if they flash this luxury life for you you will turn vampires within your society ha Harm ha ma na ọ bụrụ na if you are fighting with yourself you can never develop they know all these are metrics now ma ihe mere the west and chinese media Deutsche Welle voa bbc cnn channels ji aga na african press tv why because the market emove go from the west and china to africa ebe enwere nwere largest market today is africa and in africa enweghị knowledge that rules the continent so they have to come as empire to protect their own interest you don't blame them because that is how life work that is why in africa all difficult to talk about independent because you dey powerful enough to protect the interest of the capitalist movement on earth you got capitalist movement nwere so much interest in africa because ha nwere so much investment in africa amagha m ụlọ ọmakwa ịghọtago because of na ndị be anyị ndị be anyị adịghị developed enough they are not educated they are not knowledgeable so ha amagha na ihe na-achị ụwa bụ ndị agha ndị agha those capitalist movement then created these boundaries because this ihe abụghị ihe nna gị create knowledge ọnwụ na ihe hungry on knowledge of your ancestors ị gaghị anọ na pity ịnọ today ị gaghị fall the victim fall today the only way because unu chekwa na anyị bịa jos na-akọ nọnsensị ebe a nwanne the highest thing ga-emere gị na owe pụtara bụ ihe anyị na-ekwu anyị need anything from this generation we only need the seed that your spam period then we generate a new mind with that seed your own nwanne ịkarụgo ka ọ kwụrụ because ịma how the danger of unstable mind you don't know the danger ihe niile na-afụ na-eme today nna nwanne how do we buy weapons from those people isi na ha bịa colonize africa they colonize us they took everything we have you still spend the little one you have to buy weapons from them nke obere nke obere fọrọ afọ this nna nwere ihe mmadụ na-eme ọ na-ekwu that's why i don't listen to this nonsense. i don't listen to your cry because omegro sense isi na somebody bịara because e cannot count yourself out e cannot blame the leaders you don't blame them because oh, ofu ugbo bụ unu niile you will still do the same thing or worst if you get there i'm telling you the fact because i know you when you were in the womb i know you before you were even formed i know you ofu ụgbọ bụ gị na ha a sị na ọ dị ka ọ dị bọsọ ọ dị ka ọ dị resistance resistance is just life of onye nkịtị life of onye nkịtị mgbe spam na-emove from man body to woman body ekwefuru ka ọ na-aga ọ dị proud moving ahead without ọ chọghị ịma ihe ọ ga-afụ n'ụzọ he move conquest is natural is natural ihe na-adịghị natural with cowardice is not natural coward is not natural o wee fed heart ịchọrọ akụnụba oke ọchịchọ that is cowardice oke ọchịchọ butere coward ịghọtago ihe na agba gị so now all these people na-aga Africa imepe midia n'africa afrịka midia wu the first step in modern day conquest all media wu first because ha bịa ha were dos ha na-afụsị dos your people na facebook they know them ha ma ndị dị famous dem know people ndị mmadụ like they will contract them as media as they anwa na sponsor cultures in africa today most of western media sponsor cultures kwụrụ ma kedu ka o si dị gị ka nwa bekee wetere gị chọọchị wetere gị ụmụ ihe westerners ga-abịazi na finance ya ọka ọjọọ isi otu kwere ụlọ oke so ọwụlọ culture na-eru ulu the world culture rules the world kedu izi ka nwa bekee ga-esi a finance gị your own culture ka ọ bịara uru onye nwa so ị ha na e nwere something dị behind it all of a sudden BBC Igbo BBC Hausa BBC Yoruba BBC TV BBC Efik BBC Ijo eh? VOA everywhere Press TV everywhere how come? Because they are coming ha na-abịa the problem bụ na anyị adịghị capable of protecting their interest. so ha nwa chọrọ iji aka ha they want to run because before you have a business say ya na-akpọ consumer plan ha na-ecreate gori consumer plan for the market they will bring they will bring market and ha ga-eji ego ha wekọrọ your land they will give you loans and after you werecha the loan ịnakọrọcha the loans mgbe a na-ewere the loan enwerecha agreement a na-asign go there is agreement on those loans so ndị a nọ n'ọkwa today ha laikere gị ha ga-eji yo anị gị niile nwere loans so mgbe those people ga-abịazi iwere anị ha ị gaghị eme nwe netin bikos asaingo gị off ọkwa the same thing luga dị mere with goldi royal naja company imenwuru anything enwere ihe imenwuru so ọkwa na ha mekwa ya today ihe ị ga-emekwa echi and then we do it ha ga-eme enwere ike iche na kalaba kalaba ka bụ nke gị na ekwe dị si ihe a na-akpọ ka ebe a na-akpọ ebe aha na saịdị mba mmiri ahụ nke aha bakasi bakasi n'anya ụnụ niile na onye ọbụla mere anwara anwa mee adiumenti ebe a nọnset adiumenti njide gị were m dịte mmapịa gị anya ọkwa n'anya unu ka dịsi e, ka ha na-akpọ ya bakasi asaịn bakasi of ọkwa n'anya gị today na ha baka ha ofe abakasi ha ofe abakasi stori nke ahụ anyụọ na ka ọkụ all this ego niile a na-eboro na Saudi Arabia a na-eboro ego unu ama ego unu ji Saudi Arabia n'ụgwọ unu ama ego unu ji China n'ụgwọ unu ama ego unu ji IMF n'ụgwọ ọ mmadụ ga-akwụ dị ego enwere ihe eji wee biri ego aha ebiri enwere ihe eji wee biri ọ something dị awọ o nwere ihe edere n'akwụkwọ ọwụụ e, na n'igwe mba ọ na-anị na ka edere sọmtin na na-ebiri ego wit ihe dị na wit ihe dị ụtọ simple as ABCD ịghọtara so e nwere ihe anyị ga-eme anyị na-eme odo doo anya na ndị a nwere mmadụ they human being ịghọta gị nwanne ebe ị nọ n'ụwa anụnwa ị nọ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com There is mind and there is sense. Those with mind rule those with sense. That is why ihe ọsọrọ gị kwuo every government of this world understand this thing na wo ha ghọtara ya and ha mana this this guy is telling these people only way to savior dis this their own savior bụ ihe this guy na-agwa ha and they know all of them ma ya they know boko ka ha ma na you ha ma na ịdịghị you are not human being you cannot understand this guy ịghọtago ndị ụwa na-achị ụwa ihe ha mere ha ji achị ụwa bụ na ha nwere akọ na uche focus on what practical soro ihe na-afụ anya ndị na America is ruling Israel is ruling China is ruling Arabs are ruling afrịka ọ na rule uru no so ha kpọọ gị enwe iwebe iwe anyị nwere anyị nwere oil anyị nwere gold anyị nwere diamond ha sizi anyị na you have this thing and you cannot prove anything and you want me to include you into human family westerners nwere trillions upon trillions of dollars pounds investment in africa we cannot prove anything ọ dịghị ka these people nwere ike ịhapụ this investment na our hand no obodo ahụ na-akpọ Nigeria onweghị mgbe unu chere na this man dis 70 years na-amaghị ede afọ ya na-achị ụlọ if you think like that isi adịrọ gị mma ọnwụ na ị chere na that man nọ ebe aha di 70 something or 80 something years na-amaghị ede afọ ya na ọnya nwawụdị onye isi ọchịchị obodo ahụ amara m na isi adịrọ gị mma ị nidiri paracetamol ị nidiri ọgwụ ị ga-aṅụ isi dị gị mma so ife dada man na-achị ijego mba mmiri ebe a rụrụ oyi kọmpanị ọ na ị gabeghị di gaa ebe a rụrụ oyi kọmpanị gaa na Lagos ebe a na-arụ Eco Atlantic oyi ga ebe ndị West nwere investment oyi gaa na Abuja you see the money you see the money so ọ dịghị ka these people ọ ga-ahapụ management of these things no that's why they create bbc africa bbc this bbc that because they want to be in control of their own business but you don't know ịmaha ka gọọmenti si arụ ọrụ enwere three levels of government enwere hidden government nwee invisible government and nwezie visible government this thing na absolute truth go and verify so your story is not. dey different from any story of the earth no ihe ị na-afụ asị afụfụ is nothing but change because is of the mind heaven and hell is the condition of the mind so your sufferings are nothing but the condition of your mind nothing more nothing else so the media unu na-afụ bụ ya na-akpọ consumer plan because ha na-abịa iwere dị anị ego niile ha jide they have money even though you have material your material enweghị uru ọ bara gị because you cannot manage the material you cannot extract it you cannot refine it and you cannot use it you can only buy sell and buy from them because that is only what your mind can sustain. anyị nwere standard college of education nwere ike develop ụmụazị to that standard of extracting crude oil and even discovering oil discovering every other thing anyị enwere the system so as long as na ya enweghị the system their own system will remain and if their own system remain that means they have to protect their own interest and if they have to protect their own interest that means they have to decide who govern the country absolute truth absolute truth ọnwụ na ịma aba politics ị ga-ama na the riches dictate what happens in the government the outcome and the income of the government so ke ndị na-control money flowing in africa because money in africa we don develop we don produce anything we only sell gold diamond and crude oil ke ndị na-akọntrolu the mm, oil dollar the west ke ndị na-akọntrol gold dollar the west ke ndị na-akọntrol diamonds dollar the west that means in this continent all the west get decide who rules the country absolute truth absolute truth so o nwere onye ji gị as slave nobody is holding you as slave life itself you were born slave because when you were born ị naghị ekwu okwu ị naghị nweghị onye ịma you don't know anybody so uh, it's up to you to free yourself from slavery because you were born slavery you were born slave amụrụ gị ngwọrọ ị na-aga ije mgbe amụrụ gị you don't walk amụrụ gị ngwọrọ mgbe amụrụ gị wụ ngwọrọ ị naghị aga ije ọ ya wụ mmanya ngwọ mmanya ngwọ a na-aṅụ aṅụ then mmanya nkwụ bụ ịkwụba gị ọtọ mmanya nkwụ bụ ife ụzọ tusi ịbata dịka ọsọ na-amara ihe nne gị na nna gị desara gị ịbata foto destiny ọnwụ na ụnụ ma reason why eji wee sị gị na ị ga-agba odibo wesị gị gba aka agba odibo ọ sị gị na ọkwa ndị ụka sị gị let the children come to me that the kingdom of God are prepared for people like them ndị ngwọrọ onde the kingdom of god they prepare because asị onye fere eze ka eze n'elu because you are born slave amụrụ gị mkpọrọ ị naghị aga ije mgbe amụrụ gị ibido gaba ije gbabazie anya ị maha nọ mgbe ahụ ị na-agba odibo mgbe ahụ ị pere mpe amụrụ gị ọfụ odibo ka ị na-agba datị. iwu na imegidere ụta megide ụta megide obere oge ịkụwa ịkụwa ngwọrọ na-egbu igbere na-egbu igbere igbokata igbere ịkwụrụ ọtọ ịkwụkọta ọtọ ijebe ije so ihe ụnụ na-akpọ slave ya politikal tok to control ndị nkịtị ya politikal tok why o ji wee wụrụ na jun ihe anyị na-ekwu uh, higher knowledge of the higher mind ịma ihe mere American people ji wee free ye on the June June wụ fourth month why freedom of slavery is on the fourth month celebration why? because you don't understand astrological method of world system nwanne ebe ị nọ astrology ka a na-eme here. period nothing more nothing else and the only people who understand the astrology will rule the world as above so below as above so below so nwanne naba n'ụlọ don't waste your time you are, you are wasting your time you are wasting your time ndozi ọdịnala nsọ ala igbo ka anyị ji aka anyị ji eke achara ọsọgodi gị were mma na-egbu n'aka enweghị m ike hapụ dị achara aka never leave it i will never leave the achara because all the whole media is a distraction nwatakịrị na-aga akwụkwọ mma ya sị na nwa be distracted ọ ga-egosi na nwa ha agaghị ama akwụkwọ all those things ị na-afụ na Facebook all those talk talk igbo this igbo si ebe igbo si ebe a nka nka all those things wu mosquito ị na-alahụ ụra ha na-eme gị ihe a na-eme gị datin ka ị ghara ịkọnsentreti ọnwụnwa ọkwa ọnwụnwa bụ datin ndị igbo na-agba mgba ndị igbo ma bụ na ọnwụnwa dịbụ adị ha ji agba mgba mgbe ahụ ha na agbawa ọnwụnwa ọ ihe mbọ simbolize ọnwụnwa so ọ na ị maka ụwa si akpa agwa nwanne gaghị ahụ victim isolate yourself from these five senses nna gị nyere gị ọjị ọjị ahụ bụ nnukwu symbol of the life you live ọjị bụ nnukwute symbol for the life you live. our next programs anyị ga-ebidozi anyị chọọ anyị na ibidozi our program we must pray with Amadioha because all these things ga na-eme our people ha na-agakwa to wars mana otu anyị si eme ọ dị ha ka ya abụrụ ha egwuregwu anyị meniri ha anyị na-ekwu we mean what we said mgbe ị na-aga na klaasị a na-ede note ana na note those prayers ị na-afụ bụ note ka a na copy not more nothing ikpe ihe ahụ note gị na copy that is why you repeat the prayers always every day every day that is note simple you copy in a note ndị mmadụ apụtara ahụ gị that's why e never work because ị mara ihe ị na-eme that's why ọ naghị work because ị mara ihe ị na-eme jegba onye ị na-akpọ mmadụ na-ekwugheri ka onye kọrọ onye ihe chọrọ onye ọ na-akọgheri si na-ekpe ekpere ihe sịrị onye ọkọ nwanne ọ ihe sịrọ ka ihe akọ you are giving your spirit nonsense then your spirit will react nonsense and give you back nonsense don't give your spirit nonsense onye ọbụla bụ onye ndozi ọdịnala bụ onye nsọ ala don't useless information nọmba chara asịrị Nọmba two contradictory information be very careful contradictory information be very very careful ọ dịka mgbe ị na-aga exam asị gị na 1 plus 1 o 2 iruo ebe nke ọzọ mmadụ na-asị gị na 1 plus 1 o 5 ị na-akọnsida ya iruzie ijee na ya na-akpọ driving license school ọkwa nke ndị Naijiria ama m na na Western world driving license school ịgọtaga o nwere ka ha si ajụ mmadụ ajụjụ ebe ahụ ha bịa ha jụọ gị de sentence jos chọọ ya mma small ọ dịka gasị nọ difference asịzie gị ọ bụrụ na ifili enwere ike jụọ gị nke nke mbụ sị gị e, ife anyị na okeke onwe ebe ha na-eje asị gị na a e, yes e, b no ife anyị na oke afọ ha ebe ha na-eje ọ sị gị b nke a ac ọ bịazie na anị asị gị na ọ bụrụ na ha na-abụghị ofu ngị dee si na ọ bụ na ha na-awụwe ofuo o nwere ike ha na-awụbụrụ ofuo ị gaghị ama na ha na-awụwe ofu ọịma na ha na-awụwe ofu mana ọwụ na ịdị ume ruru gị anị anya ruru gị anị ị ga-afụ the differences mana ọ bụrụ na anya ruru gị anị ị gaghị afụ the differences ịghọtago ndị Igbo ji wee sị gị na ọwụ ụkwụ ka eji achọ chịtara na mmiri maka na ụkwụ bụ fut step fut step of your ancestors those who have come before you so onye ihe anyị na emewo nsọ ala Igbo o wee pakeji complete package anyị bidoro n'isi isi ala isi ala na-ekwu maka Amadioha na Njoku na ndị ọzọ dịgasị iche iche ma osu ma ohu ma ume ha niile ihe ọ dị in nọmba is 33 in numbers then after this 33 then ị nweta ihe a na-akpọ eri then after eri ị nwetazie slavery iwu ala because iwu ala bụ ebe ahụ ka slavery bido ọ ji wee gị ofu ofu bụ na ofu one lost so this is how these things goes ihe anyị na-ekwu wa program anyị na akọ nọnsensị nwanne ihe a bụrụ onye nọkọta gị na Facebook ọ na akọrọ rubbish no we came we came nwanna anyị si n'ime mmụọ pụta ihe anyị na-agwa bụ ihe si na mmụọ wee pụta this is reinventing of Igbo system ihe anyị nidiri ụmụazị a mụrụ ọfụ we are setting a program ọnwụ na the because ihe anyị na-ekwu ihe ahụ anyị na-agbasa ozi ọma our plan abụghị nke a na anaghị ezo ya ezo bụ sentence. plant the yam anyị ga-plant the ji then the ji grows with this thing m gwara unu now they will grow with this information and become human being and become Igbo people simple you got that? so inside this book they will see ha ga-afụ ihe bụ Obiafara and they will put it in place ebe ọ kwesịrị ịnọ because ha ama ihe ọ bụ ndị a na-ekwu today most of them amara only few men know that is why ha ji eme otu ha si eme onye chekwana ọ bụ opportunity atụwa ninja ma ọ bụ onye na Facebook kwuo about Biafra ndị mmadụ eme ria like like like otu ya adịgo famous ọtụtụ garịba ịghọtago not knowing na the only thing mere that na-achọghị ọ because of corrupt n'ala Igbo enwere ya na-akpa Amadioha Amadioha bụ ọfọ nwere ihe mana ndị amụrụ kịta amaghị ya na-akpa ọfọ ịghọtago ndị Igbo na-akụ na ọfọ every god in Igbo land akụrụ ya n'ọfọ ọ nwere ya na-akpọ ọfọ ịghọtago so now <laughs> mgbe ọbụla ị nwere those names chọọ ka ime anything ọ gaghị awọk that is why ị were ha ebe ọbụla nwere Igbo mee anything ọ ga-efel ebe ọbụla nwere Biafra mee anything ọ ga-efel because akụrụ ya na all those things were ọfọ akụrụ akụ ịghọtago the only the main, thing here obi afara ịghọta if ha si wee kwapụ ha from the place kwapụ ha from the position ịghọtago so onye ndị ọbụla mechakwa igbo meeting mechi everything everything zero ones not achievement nothing because the until the people did the foundation of that igbo they will stand because that is ihe akụrụ n'ọfọ and ndị jikwa obi afara ha pụtakwana they will stand because ihe bụ ihe akụrụ n'ọfọ all the whole ma ihe ha na-akpa arụsị n'ala igbo ndị mmadụ na-adịrịsi e ivu onwe ha na-akụghị ihe na mmadụ na-agbaka moto old those dị n'ala Igbo nwanne ọwụ na ịma ya ihe ha niile pụtara from Amadioha to Abiama twelve in numbers akụrụ ya n'ọfọ because ihe iji n'aka na na-ekwu okwu eji ọkwa ọfọ ọfọ ka iji ekwu okwu ana telefon ọbara ọfọ n'aka ọ bụrụ nọkia to nọkia ọkwa ihe ha kwuru ọkwa ihe ha kwuru na onye a ji ọfọ n'aka ọkwa mmadụ sị na eji ọfọ n'aka ọmụ gwuri ya nwanne ihe iji n'aka ọfọ mana ịma ha na ọfọ ị na-eche mgbe iji eje buru ofu osisi were ụdọ e, e, mabụ ya mabụ ya machaa ya were were ọbara anụmanụ enweghị ihe o mere ghaa ya n'elu ha eji ọfọ n'aka ọ dị life this is life iji e ọfọ fọrọ efo kwa life ka ị nọ ya nke hi na-akọzikwa kedu ihe ji wee kpọọ telefon ọfụ because ị nọ life iji ya nọ life bụtụ ndị be anyị ndị aghọtaghị ndị anọ nwanne ọ bụ ụkwụ a ka ebile ji eje ọmụ ahịa ajụjụ ka m na-ajụ ọ bụ ụkwụ a ka ebile ji eje ọmụ ahịa e? iche na ụkwụ a ka ebile ji eje ọmụ ahịa ụkwụ e? a mba nwanne mụnwa na onwe mere take go my position asị onye nsọ ala unu na-akọrọ onwe unu mbisi ya anwụọrọ m onwe m ịghọtago jetuoro onwe m ike isi ya tiri na-eme nwanne n'ime imi gị you will cry because all the whole thing ị na-anụ n'ụwa ị nụrụ ma nke afụ all of them record in your system all of them they record in your system you will cry even in your graveyard you will cry because you had the opportunity and you miss it I'm telling you the fact because ị gaghị asị nụ anyị gasị because of what your ego selfishness the evil itself bụ selfishness all that ego ọ ya ka ya transform ta moto ahụ na-anya anya ta moto ahụ ifere a na-anya anya ọ bụ ego because asị gị you have to know when to strike and when to retreat take ka isi eku ume na anya n'afọ gị ọ ga-asị gị swing high swing low where do you go swing high swing low pretending to fly pretend to fly but you do not fly na anya n'afọ gị na-eku ume na anya n'afọ gị ọ ga-asị gị swing high swing low that is your strength ume gị medobude gamblas I begin to sing you have to know when to strike and when to and when to run away and when to stay you don't just use your anger because you want to no you must use it when necessary because that is your strength onya oh, bụ ike gị your anger bụ ike gị if you waste it then you, have no, you are powerless if you waste the anger then you become powerless life and direct a ka e create new mind so that they will begin to develop a new society jụ si na ị ga-eji ara wee nwee new society let me see how you have it with madness ka let me see ịhụnugo ebe ịghụ mmiri esiri n'ọkụ ọ na-agbọ kwụtụ kwụtụ kwụtụ kwụtụ how can you have dilute na olesi ma ị gbanyụrụ data ọkụ ọnwụ na ịgbanyụghị ọkụ aha mmiri aha na-asụ asụ agaghị akwụsị mmiri siri n'ọkụ ị na-asị mmiri jụọ oyi ha ka na mmiri jụọ oyi ọnwụ na ịgbanyụghị ọkụ ana m ajụ ka m na-ajụjụ ajụjụ ka m na-ajụ ụnụ ndị isi ojii kedu ka mmiri mmadụ sinyere n'ọkụ ga-esi agbanyụ anyụ that is ị na-asị eh, eh, eh, mmiri a mmiri a kwụsị n'ịkpọ kpụtụkpụtụ ha ụkọ ha ego ga-esi akwụsị kpụtụkpụtụ ọ na-agbụ ọ gaghị akwụsị oles ị data ọkụ mmiri ahụ ajụ oyi onwezi otu ụzọ esi eme ya otu esi eme n'ụwa ka esi eme n'eluigwe nsọ ala have come to stay ana ama ọha is the foundation of nsọ ala igbo ọ bụghị mmụnwa kwuru ihe that is those who came before us say it ha nwakwuru ihe and that is where we stand ịghọtago njọkụ jikwe ntọọchị njọkụ ji tọọchị ka anyị na-aga na ama amaga abịa we are waiting anyị nọ ebe anyị jee he will come ọ ga agba ụnụ gharị ụnụ nwere ike ụna na-echewa mmanụ gbara afụ ọnụ ofu onye Igbo ma onye onye Hausa ma onye ọcha gbara afụ ọnụ ga-ebu isi isi ogologo akpọ ya ofu afa anụ m na ndị mmadụ na-eburuzi na-akpụzi m atụrụ n'ala Igbo na si ọwụ Chukwu gbubere ya ewu enwere ndị manyechara jọji gbụchara ihe akpụrụ akpụ manyere ya jọji na-akụghịrị datin unu na-emede a onye ga-eri isi unu ọ datin ga-erikwa isi gị kedu ihe dị njọrọngụ na human being asị gị you as a human living entity you represent evil and good clean yourself up and become one of the gods kedu benefit ị nwere n'ihe apịrị apị ịdosara ihe apịrị apị than being you onye nsọ ala what do you gain from igburu ihe apịrị apị ọbara kedu ihe ị gainụrụ ịghọtago kedu ihe ị gainụrụ you will gain as a human being because letters will give you will give you letters ihe ị na-ede na bọọdụ na abịkọsọ nkwa aga aka ngosi gị bịara mgbe ị na-aga skuul ma ọ bụrụ na ị gara tọl onye nkụzi na-akụziri gị ihe onye gị notu nye gị asaịmentị idesi asaịmentị ya egzam ruo ịpas ya so prayer is the same thing prayer is the same thing so ọnwụ na if you are praying useless prayers say na-aga ọjị na-ekwugheri ikwugheri isi ya ihe ị na-ekwugheri ebe ahụ your spirit is unstable ọ maghị ihe ị na-akọ because this letters he use is not program ọkwa unu fụrụ ka ha si wee use sam ịfụrụ sam aha ka ọ dị kwa ka ha si wee hazisie ya ọfụma na-ede sam anya odoge a na-ama ihe na mana nke nwa na onwe gị you are not there akụnyeghị gị n'ọfọ na-edi image ofu onye akụnyere n'ọfọ as the leader njọkụ ndị ọcha anya ka akụrụ n'ọfọ akụrụ njọkụ n'ọfọ nwanne ị na-ekpe abụ ọma jehova jehova bụ afọ igbo akụrụ jehova na ọfọ mba denkiri ihe na-akọzikwana jehova bụ onye na-azụ gị dịka atụrụ iruwe dị jehova asị amaghị m onye bụ nwanne anaghị m azụ gị amaghị m onye bikos atụrụ a na-ekwu okwu ya bụ pastọ onwe ihe ndị igbo na-agba nwa agaghị ebuzi ụlọ esipo mbụ isi ụlọ esipo na oru na ụlọ ewere jere ụmụ azụrụ white ịghọtago so pastọ onye na-achị atụrụ ka ọ bụ so ndị a na ndị ndị agha na-eme ihe a na-abụ atụrụ ịghọtago ha bụ atụrụ nọmalị ọ bụghị atụrụ abụghị ihe ọjọọ atụrụ mediri onye na-enweghị ihe ọma onye nkịtị ịghọtara mana jehova aha ị na-akpọ pastọ gị na onye agha na-achị atụrụ aha na disi ma a na-akpọ jehova akụghị gị n'ọfọ akụghị gị n'ọfọ ịghọtago so ọnwụ na ọha na-azụ gị ka atụrụ na akụrụ gị n'ọfọ mmadụ bụ ịchọga okwu amadioha anọnyere gị mana jehova ahụ na-akpọ jehova jaire omejiri ọnụ mere n'olu kedu ụdị langweji bụ ha jehova jaire ọwa igbo ka ị na-asụ ka ọ bụ oyibo jehova abụghị igbo then why ji wee tizie jehova jaire o mechiri ọdụm ọnụ n'olu ka onye gwara gị ka onye who told nwanne why na ha use English that place why Jehovah ajụjụ m bụ why dị Jehovah why na ha use Chineke ọkwa akwa Igbo ka ị mana Baịbụl aha dị n'Igbo na why dị jehova ka m na-ajụ ebe ọ bụ na ọ dị n'Igbo why na ọ bụghị Chukwu o why the elohim why you using those names why anaghị use igbo name ajụjụ ka m na-ajụ you see where you get it wrong ifu got ifugo a na-akọwara ndị bai sọnte ha achọghị achị na mmadụ na nwanne onweghị uru ịbara m ịghọtago ihe m na-achọ am just trying to save you ebe a nọ onweghị uru ịba one single uru ịbahara m ma bara m gị uru onweghị uru ịbara m so ndị mmadụ adịghị na-akụgịrị akụgịrị onye ọbụla ruru gị nso kụọ maka ndozi ọdịnala ma nsọ ala ezigbo aka ntị ọkọ ntị nwanne i stand with you ezigbo aka ntị ikwuri eru ebe nọ mma agụgị dị aka ntị ọnwụ na ị ga-etigbunwu m eburu m okpi nna anyị ọnwụ na ị ga-etigbunwu m ịka m eburu m okpi ịghọtago isi nwanne ya dịkwa m agresiv n'isi ebe m akụ gị nkụọ gị nwere ike befe nweta onwe gị nkụkpọ nwanne m ụdị ọgụ anyị na-anụ mgbe ndị ochie anyị anakwa ha anụ ọgụ ọgụ ikpe ọmụma n'azụ ị na-anya onye a ga-eti ga-esi n'azụ ibe ya stọl otu a pịa ọkụ na ala igbo agba agba agba agba bifo nweta onwe ijisi apịana bifo nweta onwe ijisi apịana ọfụkwa gị ọzọ imekwa edisentin bikos ọ bụrụ na ya ọ bụrụ ụzọ mee gị nsogbu adị mgbe ị na-etinye ugboro ịtọ ọfụ anaghị ọzọ ọfụ anaghị ọgba ọsọ imerie ọfụ anaghị ọgba ọsọ ọgwa onye kago onye aka gị dị mkpa kara gogoro kago ka aka ọnwụ ha anaghị oso bikos ọma ihe mere ihe nke izi mee nke ịbụọ ịghọtago igbu onye ezigbo ịba na ezigbo ịba onye ahụ dị mkpa bikos enyeghị ya da chansị ọpụta nke izi ịkụọ ya ọpụta ọzọ ịkụọ ya ndị mmadụ nwere ike ichere ị ga-etigbu onye ha amaghara ị na-ete eki ọ na awe onye ahụ agaghị agazi ụzọ bụ na aha agabi ọ gaghị agazi di ya egere maka ọnya na ama ama <laughs> ihe amekwa ya ọzọ ọ chara gị ọ bụrụ na ọma imeghị otu ahụ nwanne o jide gị n'ụzọ gbuo gị ezigbo ilu because ọ karịrị ọ ka gị ogologo ka gị ibu ọ ga-etigbu gị so you have to stop him from that otu akụ ụwa aga nwanne na-atụ ụjọ iberibe mmadụ kwuru nọnsensị ịkwa nne ọnwụ na m na-eme ha anaghị ihe mma na ọ dị mma mmadụ kwuru nọnsensị bịa ebe ahụ nọ azụ aka m enye ya warning first time si ya nwanne kwuru dis nọnsensị pụ ebe o kwurukwu ya again ọkpọ mmadụ kpọọ m na fonu agbanyụọ m ya igwe na ntị because you had the danger of that thing. ndị Bible sị gị don act don remove why na Torah don act don remove na Koran don act don remove ichere ha dị believe ịka ha mara ihe Afrịka ọka ọka nwoke ebe Afrịka ka mma n'ụwa kedu ebe Afrịka ka mma n'ụwa ọgwa we produce all the whole element eji eme everything n'ụwa kedu ebe anyị ka mma n'owe anyị na-awa nke anya nwanne anya anụnwa anyị na-awa sidebe na ya adị amamihe anyị were amamihe ga ati n'okpuru bed nwanne jee goro akpati akpati ọfụ mepee ya were amamihe gị tii n'ime ji onwe gị uru ka anyị fesi godidisi nsọ ala anya fesi godie ma ka ya ga-emepụta ala anyị mmadụ ịpụta n'ụtụtụ nwanne sevụl na-akụ n'ụtụtụ ịnidiri igughe ụzọ igughe ọnụ ọ igughe ọnụ igughe ụzọ ịnidiri igughe nwanne imegide dis na ọmara gị ahụ you become protective mmụọ ga-ebido protect onwe ya ụmụ na ọbụghị bụghị ya ịmana ndị ụka na-eyuzu dozu adjective wee na-akọ ụnụ ịghọtago bikos ndị mmadụ aghọta ihe a na-akọ asị gị na evil spirit ga-eme gị ataki evil spirit ga-eme gị ataki na na ọgwụkwa na-ekwe na jizọs evil spirit eme gị ataki nwanne these people ọ asị gị ancestry spirit ndị a dị aghụghọ ọ bụghị otu a ka destin si arụ ọrụ ịghọtago ha ma na your mind nwere two opposite which connect to the external world ịghọtago yes ha ma na your mind nwere four gods which rules your mind they know these things so ọnwụ na dati your eternity which agwụga aha that agwụ represent eternity na ọ dịghị strong nwanne all those evil nọ n'ime gị we attack you because they will go and bring a eh, magnet from external world they will bring magnet from outside mana ọnwụ na mmụọ gị dị strong enough or not reject those nonsense ịfụ ha na nrọ etigbuo ha na nrọ a sị na onye karịrị mmadụ na ife karịrị na mmụọ itigbuo ha na nrọ ị ga-etigbukwa ha na ife ndị nsọ ala anaghị eje na foloship ndị ụka you don go foloship ndị ụka ndị a na-eme majik ha na-eyuzu majik ha na-eyuzu spels don go there ha na-eyuzu spells ejezikwana ebe ahụ isikwana e ka ije mara amara sef don go ajekwene a na-ekpere ga-ekpere tighe aka n'isi isi mba ikwene ekwekwe maka mmụọ maka ihe mmụnụ ga-ekwu ma ọ ihe mpụnụ ga-ekwu nwanne ekpekwene etighara gị aka n'isi na-agba onye aha mere datin na-abịa ebe ị nọ mịpụ gbafuo ha sị na ịwa ọgba nje ha sị ịwa ajọ mmụọ si ya ee eh. ndị ebikwara aka n'isi bikos anyị ma ihe ndị a na-eme ndị akụtuo gị naanị mmụọ gị anwụkwụ anahụ bikọ from that moment ị ga-ebelieve in the process ịghọtago ihe ahụ to suppress you to believe na the process so ọ ka mma ka akọ ya n'akụkọ than i believe because ọnwụ na ọkwa nwe ndị si na if you sin against the holy spirit you shall not be forgiven the holy spirit wa agwụ agwụ ha nọ n'ime gị once that thing once you defeat that holy spirit nwanne you, you are gone forever inago kanai so all the defeat ihe a chọrọ defeat that's why ndị nọ n'ụlọ ụka ya ha ị na-akọ they don't listen because defeat go their holy spirit they have defeated ndị a na-eji ụka akụrụmaka ụka ụka wayo ndị ahụ nọ under spells they are in soup ofe ọgbọnọ ndị ahụ nọ na soup ofe ọgbọnọ life and direct ndị a need enyemaka they need our help they need our help that's why anyị nọ ebe a na-ekwu maka nsọ ala ka anyị zọpụta ha tọpụta ha na-agbụ ndị si ha na-eme aba ha moto moto ndị mmadụ enwe accident mmadụ ikwere na ọ na-eme aba moto moto enwe accident. ọnya nwa na-egbusi ndị na-anwụ na vileji ya e gwara ụmụnna anyị belivr datin bikos ndị ụka ndị ụka anụ nwegwara ya ha suppress go ha spirit and the spirit is dead so ihe ọbụla a ya okwe n'ọnya ọ bụ evil ọ bụ ọgbanje ndị a amakwa ihe bụ ọgbanje nje don't know what ọgbanje they don't know ọ bụ ọgbanje ọ na moto moto anwụọ nke a nke a na-eme nke nwa ji wee mee nke ọzọ ji wee mee ụmụnna anyị ekwere ndị nsọala ala abịago mgbe anyị ga-emepe chapel anyị ụlọ ụka anyị na be anyị ndị niile agha nwere nsogbu aha niile ha bịa they will come anyị ga eme our own seminar crusade let them come anyị ga-agwa ha datin na-eme ha gwa ha ihe a ga-eme ka datin kwụsị hapụ ihe ndị a na-akọ ndị a na-eri eri ndị eriri eri this Igbo land is based on here this land is based on amadioha hapụ na ihe unu na-akpọ all those things nonsense unu na-akpọ ọ ya na-eti unu na nsogbu hapụnụ ya ndị igbo na-eme akpesị ekpere ha asị ka ọ ree ka anyị siri kwu ise ndị igbo anaghị akpọ afa ihe ọbụla sọsọ amadioha ka ha na-akpọ ma ha na-ekpe ekpere ha kpesịa ha sị gị ka ọ ree ka anyị siri kwu ndị otu ya ekwe ise ise bụ akwa nekwe ise nekwe ise onwezi ihe ọzọ the ability this is the binding principle ọ bụ ihe anụ onye ka asị gị na destin ọkwa ihe na-afụ ya anyanwụ nekwa azụ anyanwụ azụ anyanwụ na-eji oju na anaghị afụ ya anya nekwa ihu anyanwụ onye ka asị gị na something raise mgbu mgbu mgbu raise from the water na-elekwe ọ ihe arịzi from the water nyewa bụ ihe a na-akọ ihe a na-akọ nwanne ụwa gbara onwe ya n'anwụ nwe ihe ọ na-ezo ezo nwee ihe o zoro ezo mana ndị be anyị che na biko ọsọ na anyị aghọta ihe a na-akọ chena nwere ebe sọntị nọ sọ ngwa na-ezogharị chukwu a na-ezo ezo ịdịka ọ na-ezoro fọ nwe ihe na-ezo ezo nwanne everything gbara n'anwụ anyị ewu ndị nsọ ala igbo anyị ga-eme semina the largest crusade in Igbo land we will do that ndị ọgbanje nwanne ọ bụrụ ihe ahụ bụ ọgbanje bịa na we tell you ndị na-esi na nke nwa na-eme ha evil spirit family ha na-anwụ anwụ na-ata ata a na-egbu egbu ha bịaba bụrụ their problem comes we will tell you your problem but in this land ọha here rules any other thing sufferness na-eche gị any other thing in this land afụfụ na-eche gị ejigbo afụfụ nsọala the protocol failing to do so afụfụ na-eche gị ụmụ ụmụ gị nke ya amụkwa amụọ because ọwụ spam aka ha gbaje ọ ga-adịrị na mma ụmụ ibe ebe ọ bụla n'ọwụ ndị nsọ ala bụ ndị ọdịnala Igbo ọ ga-adịrị ụnụ na mma na eke dịrị ụnụ na mma na orie dịrị ụnụ na mma na afọ dịrị ụnụ na mma na nkwọ ka anyị jee mee na ihe ọzọ na ihe anyị na-eme ka nkụ akwụkwọ ntọala anyị anyị ka na-ede that is everywhere juru eju nwanne enwe afụghị ụzọ afụghị ụzọ afụghị ụzọ mfatị pụọ biko biko biko biko m je mee ihe ọzọ biko ka ọ dịba na leta